AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa chineke ọma na-ege ntị dịghị otu anyị nọ ama m na chineke na-aza ekpere anyị ama m na chineke bi n'elu igwe ama m na chineke bụ chineke ọ ga-emere anyị ihe ọ bụla nke bụ mkpa anyị ka anyị kwere na ya mara na chineke ga-egburu anyị mkpa anyị n'aha jizọs amen ị bịala n'ihe omume nke taa ee site na mbọchị mbụ n'ime izu a anyị na-ekwu okwu gbasara ntutu isi anyị ihe anyị ga-eri otu anyị ga-esi wee dote ntutu isi anyị ka ọ bụrụ ihe ga na-enye aha nsọ Chineke otito mara na ahụ anyị bụ ụlọ nsọ nke Chineke ma na-arịọ gị onye ọma na-ege ntị na ihe nke ikpeazụ anyị ga-ekwu okwu n'ụbọchị taa gbasara ntutu isi anyị bụ imegasị ahụ imegasị ahụ dị mkpa gị onye nke Chineke na-achọ ka ntutu isi gị too ma ọ bụ chọọ ka ntutu isi gị na-eru ọfụma anyị ga-agbalị na-emegasị ahụ ụbọchị niile nke ndụ anyị ma n'ụtụtụ ma n'ehihie ma n'abalị ị bụ onye na-arụ ọrụ ubi ka ị onye na-aga ọrụ nke ndị bekee gbalịa na-emegasị ahụ ọ bụrụ sị na ị na-anọ ọdọ ebe ị na-aga ọrụ gbalịa ịrụtụ nkeji ole na ole ilite garịa megasị ahụ larịa na-arụ ọrụ gị site na arụ anyị bụ ụlọ nsọ nke chineke anyị ga-agbalị na-eme ihe ga na-atọ chineke ụtọ ka aka ma ụkwụ ma isi ma anya ihe niile nke chineke ji tii ahụ anyị bụ ihe anyị ga na-eme na-edobe ya dịka otu chineke ji kwuo ya n'izu a onye ọma na-ege ntị anyị elebala anya na ihe gbasaranụ ntutu isi anyị gbalịa rie nri dị mma nke ka na mkpụrụ osisi akwụkwọ nri nke dị ndụ aki. na ihe ọmawe ndị dị mma na-arụ anyị imela onye ọma na-ege ntị marakwa na nri nke a na-akpọ oatmeal dịkwa mma na-arụ onye na-achọ ka ntutu isi ya too ọfụma onye ọma na-ege ntị ime ihe ndị a anyị kwupụtara n'izu a kwere na Chineke na ọ aza ekpere anyị ị ga-ahụ ihe rịba ama nke ga na-eme n'ime ndụ gị mana ntutu isi gị imeela nọnyere anyị n'izu onye ọma na-ege ntị n'ọnụ nwayọ mgbe anyị ga-ewetara gị abụ ọma abụ nke dị ụtọ na-echekwutara anyị ka anyị ghara ịtụ egwu site na Chineke nọnyere anyị Jehova bụ ihe m Buddha. chineke nọnyere unu ka ọ gọzie unu ka udo ya chia n'ime ezinụlọ unu ndị Seventh Day Adventist Church Choir Laranto Jos unu emeela na abụ ọma nkunu nyere anyị na-agba anyị ume ka anyị ghara ịtụ egwu ezi onye ọma na-ege ntị n'ọnụ nwayọ mgbe ndị mishonaris of Aba ga-ewetara anyị abụọ ma mgbe anyị ga-anabatakwa onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ ma na-echekwutara anyị n'ọbụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọdị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya gbalịa rutena anyị nso n'ụzọ dị otu a arigiria at yahoo dot com awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com ezi onye ọma na-ege ị nwere ike ịkụrụ anyị n'ekwentị na 070 6363 7224 070 6363 7224 mara na ị nwere ike ige oziọma nkịta na awr.org gị tinye asụsụ Igbo awr.org chekwụta itinye asụsụ Igbo ka anyị nọ nwayọọ mgbe ndị Missionaries of Aba ga-enye anyị abụ dị ụtọ mmụọ nsọ na-asị ka anyị bịa mepee obi gị wee nabata ya bịa ya onye na-anụ ya ya sikwa bịa ya sikwa bịa bịa ya sikwa bịa onye onye na-anụ ya ya bịa ya sikwa bịa bịa ya sikwa bịa onye na-ahụ sikwa bịa onye akpịrị na onye akpịrị na-akpọ onye na-achọ ya nara mmiri nke ndụ n'efu ya nara na-alụ ọhụ na sikwa bịa onye na-anụ ya sikwa bịa onye na-anụ ya sikwa bịa sikwa bịa onye na-anụ ya sikwa bịa bịa bịa onye na-anụ ya sikwa bịa nsọ na nwanyị ahụ onye na-anụ ya ha sikwa bịa sikwa bịa onye na-anụ ya bịa na-alụ ọhụ na sikwa bịa onye na-alụ ya ọhụ sikwa bịa sikwa bịa onye na-alụ ya ọhụ sikwa bịa onye na-alụ ya ọhụ sikwa bịa onye na-alụ ya ọhụ sikwa bịa sikwa onye na-alụ ya ọhụ sikwa bịa bịa bịa onye na-alụ ya ọhụ sikwa bịa sikwa onye na ya onye na ya onye na onye na-anụ ya ọha sikwa bịa ezi onye Igbo onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa ana m ekele gị n'ezie obi m dị ụtọ ịnabata gị ana m asị ka ihe gara gị nke ọma ka Chineke chebe gị na ezinụlọ gị biko n'ụbọchị taa ezigbo ohere ọzọ abịala nke anyị ga-eji wee leba anya n'ime akwụkwọ nsọ isiokwu nke anyị ga-atụgharị n'ụbọchị taa bụ nke na-asị a ga-ahụ iwu Chineke n'elu igwe a ga-ahụ iwu Chineke n'elu igwe tutu anyị na-aga n'iru ka anyị nata ike n'aka onye nwe anyị nna anyị onye bi n'eluigwe biko iwu a nke bụ iwu gị nke anyị na-atụgharị uche n'ime ya n'ụbọchị taa nyere anyị aka onye nwe anyị ka iwu a wee bụrụ ihe nye okporo ụzọ anyị n'aha Jizọs anyị ga-ewere ihe ọgụgụ anyị site n'akwụkwọ abụọma isi iri ise amaokwu nke isii abụọma isi iri ise amaokwu nke isii ọ sị igwe na-egosikwa ezi omume ya n'ihi na Chineke onwe ya na-ekpe ikpe eluigwe na-egosikwa ezi omume ya n'ihi na Chineke onwe ya na-ekpe ikpe nke a bụ okwu Chineke gị onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa n'ezie dị ka anyị na-aga n'iru n'ileba anya na mgbe ọgwụgwụ oge a na-eme ka anyị matasị na igwe ojii ga-ala n'otu mpaghara nke eluigwe ewee hụ eluigwe nke jupụtara na kpakpando nke ọnụ na-apụghị ịkọ ebube ya na ọdịiche dị ya na mpaghara eluigwe nke dị n'aka nri na n'aka ekpe nke jupụtara na ọchịchịrị mgbe ahụ e hụ ebube nke obodo nsọ ahụ site n'ọnụ ụzọ nke eluigwe n'ime ụlọ nsọ nke Chineke ka a ga-ahụ igbe ọgbụgba ndụ ebe edebere mbadamba nkume abụọ ebe edere iwu nke Chineke mbadamba nkume ndị a ka a ga-ewepụta site n'ebe ezobere ha a ga-ahụkwa n'elu nkume ndị a iwu iri nke Chineke ji mkpịsị aka ya wee dee N'akwụkwọ akwụkwọ Jenesis isi isii amaokwu nke atọ ebe ahụ ka Chineke ji ọnụ ya kwuo si, na mmụọ ya agaghị ebi n'ime mmadụ ruo ebighị ebi n'ihi na ọ chọpụtara na mmadụ ihe jupụtara n'echiche mmadụ bụ nnupụ na ime ihe ọjọọ chineke bụ chi ma anyị onwe anyị bụ mmadụ chineke maara ihe dị n'ime mmadụ ọ na-ahụ obi mmadụ chineke maara na ọ dị ndị ọ ga-emetụ n'ihi na ha bụ ndị dị ike na ha bụ ndị nwere ume ma ha chefuo ebe ike ha si wee bịa na ndị a ga-abụ ndị ọ ga-amasị ịgbanwe ụfọdụ n'ime iwu nke chineke obi ahụ ndị na-enweghị nkwanye ùgwù nye ihe dị nsọ echiche ahụ nke merụrụ emerụ bụ ndị chere na ha dị ike bụ ndị chere na ọ dabere n'ubu ha ịtụ ihe nke ga-eme n'ụwa nke ha amaghị mgbe Jehova kere ya na ha nwere ike ịgbanwe ụfọdụ n'ime iwu nke Chineke ma ha chefue na Chineke na-ahụ obi mmadụ were iwu a tinye n'ime igbe ọgbụgba ndụ mbụ n'ụdị ahụ nke ya onwe ya ji mkpịsị aka ya wee dee ya ọ bụrụ ndị bekee ha akpọ ya orijinal ya ka o tinyere n'ime igbe ọgbụgba ndụ nke dị n'etiti ya na mmadụ ebe ọ dịghị ikike ọbụla nke dị n'elu ụwa ma ọ bụ n'ebe ọbụla nke nwere ike iru ebe ahụ nke anya ya pụrụ ịhụ iwu a ebe ezobere ya na okpuru oche nke amara nke Chineke ebe ahụ ka ezobere iwu a ka ịhụ otu iwu a si dị nsọ n'anya Chineke hụrụ aka nke fụkọtara ma jide mbadamba nkume abụọ ndị a otu a ka onye amụma ahụ na-ekwu ọ bụrụ na anyị gụọ akwụkwọ abụọma isi iri ise amaokwu nke isii ọ na-asị ebe ahụ na eluigwe ga-akọwa ebube na ezi omume nke Chineke Chineke ahụ onye bụ onye ikpe n'onwe ya iwu ahụ dị nsọ nke Chineke bụ agwa Chineke nke Chineke n'onwe ya mere ka o doo anya n'ugwu Sinai n'etiti egbe eluigwe na ire ọkụ ga-abụ ụkpụrụ nke a tọrọ otu mmadụ ga-esi wee bie ndụ ọ bụkwa n'ụkpụrụ a ka a ga-enyochasị ihe iji ndụ gị mee na ihe nji ndụ m mee na mgbe ikpeazụ aka ahụ ga-emepe mbadamba nkume abụọ ndị a a ga-ahụkwa ụkpụrụ ndị a nke Chineke tọrọ n'ụdị nke ọ dị ka a na-eji mkpịsị nke ọkụ wee dee ya okwu ndị ha bụ nke emere ka o doo anya n'ihi na onye ọ bụla pụrụ ịgụta ya mgbe ahụ ka echiche ndị ahụ ndị gbara itiri obi ahụ ndị mechiri onwe ha ndị ahụ ndị ji obi ha niile chọọ ime ka iwu nke Chineke bụrụ ihe hichapụrụ n'ime obi mmadụ obi ndị dị otu a ga-ahụ iwu nke Chineke ebe edere ya n'ụzọ dị mma kwee nghọta ebe ejikwa olu nke atụmatụ na-eche ya n'iru ụwa niile ọ bụ ihe dịkarịsịrị ike inwe ike ịkọwa ụdị egwu ụdị obi mgbafu nke ndị niile ahụ bụ ndị kpọrọ Chineke asị ndị were iwu Chineke mee dịka ihe a na-azọkwasị ụkwụ ndị na-echeghị na Chineke pụrụ ịtụrụ ha ụkpụrụ otu ihe ga-esi wee gaa n'ụwa nke ya onwe ya ji aka ya wee kee ndị iro nke iwu nke Chineke site na ndị ụkọchukwu ndị ahụ ọ dị mma n'anya ha ọ dị mma n'echiche ha izi ozizi nke mmadụ karịa ozizi nke Chineke ruekwa na ndị mgbasa ozi niile na ndị okenye niile na ndị mmụta niile site n'onye ukwu ha rue na onye nta mgbe ahụ ka anya ha ga-asaghe ha wee ghọta eziokwu na ihe kwesịrị ka ha mee n'ime ụwa nke ha amaghị mgbe eji kee ya mgbe ahụ ka ha ga-aghọta ụzọ ha si wụrụ gaghị n'ịkpatụ aka n'iwu nke Chineke ịgbanwe ya ime ya otu ha si chọọ chefue na iwu nke anọ nke Chineke bụ akara nke Chineke nke dị ndụ gị onye mụ na ya na-atụgharị uche ọ ga-amasị m n'ụbọchị taa ka anyị were echiche anyị na anya nke atụteworo atụte na-ele iwu nke Chineke n'ihi na ya bụ ụzọ na eziokwu nke mụ na gị pụrụ iso emeela ka anyị mara na ọ bụ n'elu iwu nke Chineke ka ikpe nke ikpeazụ dabere mgbe anyị na-eche echiche n'ụzọ dị otu a onye nwe m gọzie gị ọ ga-adịrị gị na mma n'aha Jizọs amen unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio chineke ọma na-ege ntị ka anyị kelee onye mgbasa ozi eze nlewemchi onye chineke tinyere okwu ya n'ime ọnụ ya ka o wee kwupụtara anyị n'ụbọchị taa ka anyị mara na okwu chineke bụ iwu chineke iwu chineke na okwu chineke ọ dịghị ọdịiche dị n'ime ya ka anyị gbalịa kpaa agwa ọma mee ihe chineke chọrọ ka anyị mee mara na n'ikpeazụ anyị ga-abụ ndị chineke ga-akpọ nwa m bata n'ime alaeze nke nna gị imeela onye mgbasa ozi arụ ekpere anyị bụ ka chineke nọnyere gị ka ọ gọzie gị ka ọ na-agba gị ume n'ihe ọbụla nke ị na-eme n'ime ụwa anyị nọ n'ime ya amen ezi enyi m ọma na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya rutena anyị nso n'ụzọ dị otu a arigiria at yahoo dot com awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail com mara na ị nwere ike ịkụrụ anyị n'ekwentị na 070 6363 070 ezi enyi m gee ozizi ọma nke taa na awr.org gị tinye asụsụ Igbo awr.org gị tinye asụsụ Igbo anyị ekelela ndị nyere anyị abụọ ma n'ụbọchị nke taa jikwara otu aka na-ekele nwanne anyị nwoke James ụbọchị onye na-enyere anyị aka na-apịkọta ozi ọma nke anyị na-anụ n'ụbọchị taa anyị na-arịọ ka Chineke gọzie ma gọziekwa ndị gere ozi ọma nke taa n'aha Jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine lowrence na si echi ka anyị zukọkwa ndị ndewo